eadodore chi ya dịrị onye ihu mma dịrị onye azụ mma igbo anyị agbakọwaga tata ime ka anyị si eme a sị na ezu ụka arawụrụ nze atọtuo ngịga ngịga anyị ga atọtụ tata bụ ịna-anya na ihe edepụtara na ihe eji wee nye Watch emelụ na Eastern Nigeria Development Plan nke 1962 wee lụọ na 1968 anyị ga-enebanye anya n'anyaba akwụkwọ igosi ije ozi ahụ iji wee fụ ha si wee dee ya ma inekwa anya sị e, e, anya fụ ihe ya bụ Eastern Nigerian Development Plan bụ site n'inye anya na ife depụtara na ya iji gaa n'iru aga m etinye ya n'aka ụkọchukwu ka o duru anyị wee kọwaa ihe nyabụ bụ progress report a ga-eneba anya na ya ndewo maazị oke ụkọchukwu igbo ndị ọma na-ege ntị n'eziokwu hmm. eziokwu anyị gwara ụnụ n'izu a na anyị ga-eleba anya n'ihe a akwụkwọ a nwa amaala anyị bụ Dr. mi ọkpara na ndị ya na ha so bụrụ ndị ndu n'oge gara aga iwepụtara nke eji ịbụ ntụziaka na atụmatụ maka mmepe obodo otu ha si chie echiche banyere ya bido 1962 ruo na 1968 ihe o jikwa e, otu o sikwara ụdị otu ahụ na agha ọgụ Biafra bịakwuziri mebie ọtụtụ atụmatụ ahụ na echiche ha mana na-agbanyeghị o doro anyị anya na ụdị atụmatụ ha nwere bụ ihe kpatara ihe otu ha siri tụọ ntọala mmepe anyị hụrụ na ndụ anyị na mpaghara niile a ọwụwa anyanwụ Naijiria nke gbakwunyere ọ naanị steeti ise a na-akpọ steeti ndị Igbo taa kama ọ gụnyere ma steeti a na-akpọ Rivers steeti na Cross River steeti mhm. anyị kwuru na taa ka anyị ga-ebido ileba atụmatụ ahụ anya akwụkwọ ahụ na atụmatụ nọ na ya anya mana ka ọ dị ugbu a anyị abịa tụgharịa uche bịa hụ na enwere n'ọtụtụ o nwere ụfọdụ ụmụafọ anyị wụ ndị ọkachamara ndị a na-akpọ economic historians ọkachamara um, obi iwu agụ onye nke na-akụzi na mahadum Lagos na ọkachamara ọkammụta Chima Korie bụkwa onye na-ede ihe gbasara akụkọ historian na Market University onye nke kụzikwara na mahadum nke Nsụka n'izu ndị na-abịa abịa anyị ga-akpọbata ụmụnne anyị ndị a ka ha bịa nyere anyị aka tụlee ihe nọ n'akwụkwọ a na ihe nọ n'atụmatụ a mana ka ọ dị taa anyị chọrọ ka anyị leba anya na nke a kpọrọ nzie ozi ya bụ na izie mmadụ ozi onye ahụ alọghachite bịa kọrọ gị maka agwọ gị na ya gburu ọdịmkpirisi ole ọ bụ otu a ka maazị Ịmụanyịkpara na ndị ya na ha so rụọ ọrụ si jee ozi ụkwa jaara ndị amaala eze ọha mmadụ eze si agwa anyị na ụlọ kwụrụ ụgwọ lekwa otu ka mkpirisi ya ha ọ ya wụ ihe a ka anyị na-eleba anya taa nke a wụ ka o ji nyere anyị aka anyị aghọtama otu ọzọ anyị ga-esi lebakwa ya anya wụ ọ bụrụ na anyị lee anya otu ha siri rụọ ọrụ anyị nwere ike ji ya jụọ onwe anyị ajụjụ maka ndị na-ejere anyị ozi taa olee otu ha si ejere anyị ozi ha na-atakwa ụkwa jegara anyị eze agwa anyị na ha gburu ọdụmkpirisi ole ọ ya wụ ihe anyị chọrọ ileba anya mana iji nke mbụ bụ anyị chọrọ maka ndị na-amaghị ihe bụ Eastern Nigeria Development Plan ya wụ atụmatụ mmepe obodo nke ọwụwa anyanwụ Naijiria nke bidoro n'afọ 1962 ruo n'afọ 1968 maka ndị ọ na-amaghị ihe banyere ya anyị chọrọ ka otu mana abụọ n'ime anyị tinye ọnụ na ya kọwaa ihe gịnị bụ gịnị bụ atụmatụ mmepe obodo nke ọwụwa anyanwụ Naijiria maazị Odeluga ibe m nwere ike ikwu na ya bụ eh, n'agbanyeghị isi ka onye akụwabi ya eh, na-etu ịnọ n'usoro n'usoro isi na eh, ofu ife n'ife dị na ya bụ ife akpọ development plan bụ na gọọmenti emaghị ọkpara bụ onye chịlụ Eastern Region mgbe enwesịrị independent na ya na ndị nyana ya nọ n'ọlụ tụgharịrị uche wee si na na ụdị atụmatụ a ga-eji wee mepe obodo mpaghara Naijiria akwụ bụ Eastern Naijiria ya bụ n'elu kịta ọ bụ e, obodo niile bi na ọwụwa anyanwụ e, bido n'ala Igbo wee rue na mba mmiri e, ndị niile ụmụnna anyị ndị nọ na Rivers steeti ma ọ bụ ndị nọ na Bayelsa na ndị nọ na Delta kịta maka na ndị ụfọdụ n'agbanyeghị ndị bụ ndị nọ na Western region mgbe ahụ bụ ndị ihe eh, abụ ịkpọba steeti kịta si na Delta steeti na na eh, Edo steeti mana ndị niile nọ na Nsukka na-akpọ South South na South East so ọtụtụ n'ime ife depụta <clears throat> bụ ịmana asị na n'agha eje ije na ọ na-adị mma ka gụọ mma na depụta bụ etu e ga-esi ji ife dị n'obodo ife e nwere mgbe afọ bụ ma mmadụ ma ife dị n'ala ma nke akara e, achọta achọta ma nke dị adị etu e ga-esi ji edozie obodo wee mekwanụ ka ife gbasalụ ụlọ ọgwụ ife gbasalụ ụlọ akwụkwọ ife gbasalụ akụ na ụba obodo etu e eji ji ewu wee megịnị meghe obodo ghọtabụ na ife a dị mkpa maka na ọchịchị nke ndị bekee na-achị chibụlụ n'ọbụkwanụ bekee bụ ndị eh, nwetara obodo nke Naijiria na ọtụtụ ifefa mgbe fami ya ee eh, bụ ọchịchị nchigbu eh, maka na oge ụfọdụ ọ dịkwa mkpa ka e kwuo ya na ọtụtụ n'ime ndị be anyị na-asị ike na mgbe ndị ọcha nọ arụfọla anyị na mgbe ndị ọcha nọ o jibu na a na-eme nke a na-eme nke a na-eme nke a na ife ịghọta na ọ nwere ife ọbụla bekee lụrụ be anyị ife ga-abalị obodo uru nke ọ bụ na ọsọsọ uru ndị ọrụ ife ọ ga-ejidere igbo mma ma ọ bụ ndị mba mmiri mma maọbụ ndị ọbụla bụ ndị Eastern region mma mgbe afọ bụ ọ maka ya ka a ga-eji mee ife a ife niile bekee merụ bụ etu ọ ga mma and idelufa mma afụ bụ eweta ife dị na e be anyị ewegabefa ya na ofu ife dị iche na oge dịko na anya bụ development plan bụ na nke a bụ izizi ndị be anyị na-eme ife n'ụdị na nke a bụ nke anyị na ọdịbendị delifa ewere ife dị anyị wee mee gịnị wee dozie be anyị ụdị ọ ga-abala anyị ulu mkpụrụ ndị nke ga-eme gịnị a ga-ewega bekee maka na ụzọ alụ ma ọ bụ relwe alụ etu e ga-esi ewekọta ife n'obodo ewepụa mba mmiri mba mmadụ weta ofesi wee bute ebe afa lụ befa wee bute be so na ofu ife adịrọ be anyị mgbe afọ gboo ebe na-edozi ife ubi ya bụ maọbụ indọstrị ma manufakturin ya bụ ụdị ife ọ ga-abụ esi na-ewetala akụ a ga-ewepụta n'akụ afọ ụdị a e ga-eji were ya wee mee ife niile anyị ji eri nri maka na mgbe gboo dịka akụ a mmanụ ma ọ bụ ife ọbụla si na nkwụ nkwụ ya bụ ife bụ ekọnọmi eh, mgbe ndị Igbo nọ na-eji eh, akwụ afọ ka anyị ji eri nri anyị ji amụ ọkụ abụ ife si na akwụpụta ka anyị ji e, eme ude mee ncha mana ọ nwere ofe niile n'ime ndị a niile anaba akọwa bụ ebe nwere indọstrị mgbe ndị na-eso n'ogbe ndebe anyị maazị ehm, emeghị ọkpara ji bido ọchịchị wee kwube kedụ ka a ga-esuli indọstrị ji dịka akụ maọbụ mmanụ maọbụ nze na-apụta na be anyị dozie wee lụwa ọrụ ife ọ ga-abụ emesizie ya ike bupụ ya wee leta ego maọbụ were ya na-enyere onwe anyị aka so na ọ bụ ofe ife m na-asị na-alụtụ aka dị n'ime ya bụ development plan hmm. Maazị Ejikọba sị na hmm. atụmatụ mmepe obodo a e, tinyetukwuru anyị ọnụ ya dịka Maazị Odeluga kọwara ya olee ebe ndị ọzọ mmadụ ọkpara na ndị ya na ha so achị oge ahụ kedu otu ọzọ ha siri chie echiche na mmepe obodo a maka mm, e, maazị ọdalụga akọwala nnọọ nke ọma ha nọ na ihe a ga-arụ kama lala ka a tụlee ya n'ụzọ ọzọ ọkpara na mma ihe anọrọ ala jụọ elewu mkpa anyị hmm, hmm. elee otu anyị ga-esi gboro onwe anyị mkpa anyị oke a ga-eme ke a ga-eme ke a ga-eme ke a ga-eme ke agaghị eme ha dum nọ lebe anyị ga-ebido echi ebe a gafee ebe a echi ebe a gafee ebe a echi ebe a gafee ebe a emeghe afọ isii ka a na-ekwu ya a na-ekwu lekwu ebe ego ga-esi pụta e ji eji wee rụọ ọrụ ndị a niile ya wụ na ihe awụ gbara agba chebara ya uche wee wepụta edemede si lekwa ebe anyị na-aga lekwa otu esi aga ya ihe ọzọ a ga-arụtụkwa aka ile anya oge eche m ka e mechara e, ha e, ke abịara ka kee ya ghọọ ngwukwe kechie ya edewe ama e nwere mgbe ọkpara ga-aga Central Bank si bupụta na ego ka e were mee mba ndị ga-arụ nke ha ga-arụ ma ihe ha na-arụ onye ọbụla na-arụ nke ya wụ na eke ọrụ ya dị mfe onye ọbụla mara lekwa ebe a na-aga ịmara ebe a na-aga gị mara nke wu nke gị ị ga-egbu eweta wee nyere aka ka anyị ebe ahụ a na-aga ya bụ na n'uche m ọ amamihe Igbo siri ike maka agbakọrọ ọnụ nyụọ mamịrị na-agba nnukwu ụfụ ọ bụghị ike otu onye enweghị mgbe ọkpara ji pụtasị gị ọ naanị ya ga-arụ enwekwanụhụ mgbe ọkpara ji pụtasị gị e, e, ọ ya ga-ahọpụta mmadụ niile ga-arụ n'ihi na mgbe ahụ ọchịchị nwere usoro ihe bekee kpọrọ civil service jiri ike onye na-aga ọrụ bekee civil service ma ihe ọ gara ịrụ ọrụ ya arụkwana ya ka ọma ọ ya bụ nnọọ ọtụtụ ihe ị ga-ebe anya na-ajụ ha elemeziri ugbo hmm. ihe tụrụ na-arụtụ aka ma gị ma maazị Odeluga ọkacha ihe maazị Odeluga kwuru banyere um, ihe dị iche otu uh, maazị my ọkpara na ndị otu ya siri chee echiche maka mmepe obodo na otu ndị bekee isiri rụọ ọrụ mmepe obodo nke ahụ anyị akpatụla ihe aka n'oge aga ọkacha oge anyị na-eleba anya n'ihe gbasara agụmakwụkwọ na onweghị mgbe ọbụla bekee bụ n'uche imepe obodo n'ọnọdụ ọ ga-esi dịrị anyị mma atụmatụ ha na ebumnuche ha na otu ha si ghọta mmepe obodo wụ otu ọ ga-esi dịrị ha mma otu ha ga-esi were welaa obodo oyibo mezie obodo ha ikekwa eleghị anya ndị na-amaghị ndị na-amaghị ka o si ihe a na-akpọ the Buckingham Palace <laughs> osisi niile ejiri rụọ Buckingham Palace bitere na Naijiria na Ghana ke mhm. Buckingham Palace ndị mhm. amaghị na Notre Dame Cathedral <laughs> <laughs> na Notre Dame Cathedral ọtụtụ osisi ejiri rụọ ya sitere na Ivory Coast na Senegal na Guinea mhm. ejiri wee rụọ ihe niile ahụ mana Congo um, ya wụ mana ile otu ihe anyị ka na-arịa taa na ọtụtụ ebe n'Afrịka ma ọ kacha na Naijiria nwee ihe a maazị Odeluga bitụrụ aka raw product raw materials ebupụta amịpụta ebupụ aghọta ebupụ akụta ebupụ mana maazị Emeọkpara na ndị a na-asochi ya bịa wepụta echiche ọzọ sị mba anyị agaghị na-aga n'ụzọ a ndị bekee si na-eme ya ka anyị rụọ ebe a na-amepụta ihe indọstries mhm. onye ahụ ọ otu a ka esiri chepụta echiche ihe gbasara transamadi layout um, uh, transekulum mana aba industrial layouts niile ahụ arụrụ uh, otu esiri lee ọchanja market nke Ọnịcha tụgharịa ya gbanwee ya ya wụrụ the West African Economic Hub market ya wụ ebe a bịara rụwazie ka ma a ga aweta nkwụ atụpụta mmanụ ya bupụ ya obodo e were ya ji mepụta ncha ewere ya ji mepụta ude ewere azịgịrịzị akị e were ya mepụta ihe eji eme ọgwụ famasi mkpụrụ ọgwụ mhm. maka ọya mhm. ka ka eji eme mkpụrụ ọgwụ taa ọ bụrụ na onye na-echebe eche ndị na-aghọtaghị ya ụna achiela nnọọ kedu ihe kpatara mkpụrụ ọgwụ ndị a dị kpọrọ mkpụrụ ihe mmadụ ga-atụnye n'ọnụ ya gwọ ọgọ ọrịa gịnị na-eche what is in this it form mmadụ lee ma mgbe ihe na akị nkwụ eji eme ya maazị okeụkachukwu gịnị kpataziri na ụdị echiche a maka na ọtụtụ ndị mmadụ ndị na-eleba anya n'ihe gbasara akụnụba ọtụtụ nkatọ ha na-akatọ obodo niile nọ n'Afrịka wụ na obodo niile nọ n'Afrịka ka na-eche eche dịka oge ndị ọchịchị ndị mbịarachia ndị Europe colonial times ji si achị anyị anyị mepụta anyị ebupụ anyị ha achọ ka emepụta ya ka ọ wụrụ finish product mana a sị na finish product brings added value Kedu ihe gịnị gbanwere? ife gbanwere ka nkụ nke mbụ bụ na anụrụ ọgụ nyaba agha dịka isi kwuo na mbido mebiri ọtụtụ ihe ọzọ bụrụ na nkụzi esigo na nkụzi baa na nkụgọ maka na ka anụrụ nyaba ọgụ nụchaa agha mmadụ niile zọwa isi ha maka ịna anya ka esi wee mechi nyaba agha ma ọ ka agha si ibe na ife melụ na ọka agha gwụchalụ na ndị na-achị Naijiria onye nọ onye isi na ndị na ndị kwuru na iji wee mesi ndị Igbo ike ma ọ bụ ndị si ụzọ ọwụwa anyanwụ ọkachasị ndị Igbo ike na ha chọrọ ịpụ na onye ọbụla nwere ego na bank a ya enyekwazie ya ife ọgụ ego n'ọsọsọ naanị ọgụ ego ka onye nwere ego na bank ya ka e wee mesie ya ike mana ife nya ife mere owu na dịka ndị be anyị si agba mbọ ọ na-abụ anọchielu ha ụzọ ha sịghị ka ha gosiri onye ọbụla chụwazie ego ọzọ bụrụ na etu esi kọlụ maka anọhọnya ka anụ maka a na-anụ agha ndị jepụrụ ọrụ oyibo ọsọ chụlụ chụbata n'ime obodo abatazie n'ime obodo ha afụzielu ka isi n'anya dị um, ime obodo maka ka onye ọbụla na-achụ na-agbaje um, taụnship ọban eria echefuo na ha nwere obodo dịka anyị si emekwa taata maka ya ife ka na-ebe anyị n'ọlụ oyibo anyị lụba ọlụ oyibo etu esi ikpe ọwụla ọlụ oyibo dịka maazị odeluga si kọwa ndị oyibo kpụrụ anyị ọlụ oyibo mere ọlụ oyibo ka ọ ife ga-enyere ha nwaaka aka maka na ọka ọgụgụ dalụbe ha ha chọọlụ ife chọta ụzọ be anyị mm-hmm. merie anyị n'agha debezie ebe anyị ka ọ bụrụ ebe ha ya na-ewolu na-edozibe ha anyị nwa jewe ọlụ oyibo lụwa ife ha kụziri anyị nya bụ nkụgọ mewekwazie ka ha si kụziere anyị hapụ omenala be anyị mewe ka ọ dị mma na taụnship mewe ka ewepụ na taụnship mewe ka edozie ụzọ taụnship ebe anyị bi maka ebe onye bi ka ọ na-awa mana ka nyanwa ọgụ chụnaziri anyị maka ọgụ ka daa n'ebe ebe ndị wụ taụnship ama ama ka a gbanaziri ime obodo ụlọ ehihie n'ilite ndị natalụ nri kpọrọ afọ maka ebe a na-akọpụta nyabụ ife ewu na um, n'ime obodo ndị dị n'ime obodo um, ha afụzie fa eme agụụ oso n'ife eji wee um, chimewu anyị nya ife anyị sizi na-emụta awụ na ife agha eme anyị ọzọ mana ka anyị si na ọya eme anyị ọzọ o mehụ ka anyị chee echiche kpaa nkata tune si ka anyị malụ kedu ihe melụ o ji me anyị etu a ka anyị si na ọzọ eme na ọ dịkwazie ka ife ka anyị mkpa wụ na onye sị na aya enye anyị na aya enye anyị karịa ọgụ ego na anyị ga-egosi ya na ga-akpata karịa etu ahụ achụwazie ego chụwa nta ego hapụ omenala chụrụkwa ọsọ folụkwa hmm. ọsọ baba township ime obodo dokwa ifeanyị anyị na-akpọzi development wụrụ onye je kpatachazie ego ahụ na township ọ bịa kpụọ blọk n'ime obodo ọkpụọ blọk n'ime obodo kụọ ya gbamgbam ọbụla bụla abalị na-abọ n'ime ofu arọ ka ọ ga-abịala ahụ na ya ọ bịa gosi ndị nọ n'ime obodo na ya akpatana chigakwa township nya fenji akụ ya etu awụ ka o doo ya anya n'eziokwu na ọ nwere ife melụ ede oji be nwee mana oge ruo na anyị na-ekwu ya kwa ụbọchị anyị kwesịrị iche uche chebe anyị ime ka ife aha na osisi ahụ na-alụ anyị n'anya Ọlụ ọnụ nke mbụ lụọ nke mbụ aghara ị na-alụzi anyị n'anya etu ha maka onweghị ka o si ikwe m ghọta na ndị eji agụụ wee megbu oge agha ga-arapụ ihe gbasatara inekọta ebe nni dị abịa ndị ji agụụ wee megbu oge agha ga-arapụ ife gbasatalụ nni chụwa ife gbasatalụ mmanụ mmanụ mmanụ ọkụ na ndị ji agụụ wee megbu oge agha ga-arapụ ikwu okwu ihe gbasatalụ nni etu a ga-esi wee hazie ya ka ya bụ ife ghara ime anyị ọzọ maka na mgbe maazị Odeluga na-ekwu ọ sị na ọ na-awa oge ụfọdụ agha na-ekwu na onwekwa onye ike na ọ dị na-ahapụrụ ndị ndị oyibo aha nọrịa na onwekwa onye ike ife adị etu a ife ọ na-echetara m akụkọ ahụ edere na Baịbụl mbụ ndị na-ata afụfụ n'Ijipt Moses kpọrọ ha pụta n'etiti ọzara ha tie hei na ọkpọpụta ha ka e gbuo ha ebe a n'ọgwụgwọ na ha chetakwara mgbe ha nọ n'Ijipt na-eri kukumba ebee ka ha bụrụ kukumba ọ ka a na-apịa ha ịtarị n'azụ na-asị ha buru blọk ka ha na-afụ kukumba anyị ebido na pụọ taụnship na-echeta mgbe ndị oyibo na ya mgbe ha na-enye anyị kukumba kukumba ha wetalụ kwụ na be ka ha si werie na be ha onweghị nke ha nyebiri anyị ka hapụgodi etu a <laughs> na ihe nọ ihe na-akọwa ka ọ dị ugbo nwere nkụzi m nyere na nso nso a ndị Guyana e, e, na-eme ihe gbasara decade of a of people of African descent mana leadership training enyebugo m nkụzi dị otu a na n'oge gara aga ihe. maka na ọtụtụ oge ọ na-awanye na-ekwu okwu kolonializm ndị ndị ọchịchị nchịgbu mbịarachi ya Britain na France na ụmụnne ha ọ dị anyị ka ha bịara chịchala mana o mhm. nwere otu ihe dị iche o nwere usoro colonial colonial structure abụọ anyị nwere bịara na n'Afrịka enwere ndị ndị m na-akpọ the settler colony and the non-settler colony hmm. the non-settler colony wu ndị nke bịara chịchala mana hmm. the settler colony wu ndị nke bịara were were ọnọdụ kpakọrọzie ya onye dịka ka onye nwa di <laughs> maka na ihe m jiri ekwu ihe a mana oge m gara ọrụ eme ihe nchọpụta na South Africa ịhụ na ndị ọtụtụ ndị na South Africa ndị mmadụ bịa South Africa si gịnị mere South Africa ji nwee mmepe dị otu a mana mba ndị Afrịka ndị ọzọ enwe mmepe nsị ihe ụrụ na-aghọtahụ na South Africa bụ ihe a na-akpọ settler colony Hmm. na satellite koloni ahụ pụtara na ihe niile a kpatara ebe ahụ etinyekwaziri ya ebe ahụ iji mepee obodo ka ọ wụrụ maka ọnọdụ ha mhm. ka ọnọdụ wee dịrịfa mma maka ọnọdụ fanụ eh? mm-hmm. ọnya ka ha jiri ihe niile ha kpatara ha tinyekwuru ya ebe ahụ ji ya mepee obodo maka maka asị ebe onye bi ka ọ na-awachi mm-hmm. mana ebe ha ebe ha bi n'ihi na n'ihi ya iruo na South Africa ha a na-enwe n'ihe otu nwa amaala South Africa political economist a na-akpọ Samir Amin dere ọ sị na South Africa bụ obodo atọ nke mpaghara nke mbụ ndị mepere emepe dịka mmepe mba ndị Europe ya ije ihe ka Cape Town mm-hmm. Johannesburg Durban Bloemfontein Port Elizabeth ị nọrọ ebe anyị ọ dịghị obodo oyibo nke ọzọ abụrụ ihe ọ na-akpọ the shanty towns of the third world ya ije ihe dịka Soweto Umlazi ụmụ ihe a na-akpọ the Black Township ndị ọzọ abụrụzie ndị a na-akpọ the rural Sami Amin kọwara ha dịka ihe ọ sịrị 17 hmm. ya na ịba mpaghara ndị a na-akpọ ime ime obodo hmm. rural South Africa ị na-ajụzikwa onwe gị isi ihe ọ bụzikwa South Africa nwana na-ekwu okwu ya hmm. n'ihi na ịbanye ebe ndị ahụ ka ị ga-ahụ ndị mmadụ na-aṅụ mmiri ide gbarịgbarị igwe nọ na ya ha ka na-arịa gịnị wọm ihe ndị ọzọ n'ihi enwebeghị ahụbeghị uchichi mmepe mana ndị nọrọ na Johannesburg nọrọ na Cape Town nọrọ na Durban ọ dịghị ka ị nọrọ na obodo oyibo mana ị bịazikwana na mpaghara ndị wụ non setụla onwe ihe a hapụrụ onwe ihe jọmarala anyị n'ihi na ihe niile e wetara eburula ya buga ya obodo oyibo enwụ hmm. na ndị na-asị na mgbe bekee nọ ya ka anyị tụgharịa echiche n'ihi na mgbe bekee na enweghị bekee ebughị enweghị ebumnuche na ọ ga-eme ka o mezie ọnọdụ anyị nke ha meziri emezu nwa mpaghara ebe ahụ na onwe ha hiwere isi ebe ha mhm. si na-eburu na-ebupụ mhm. ya na ihe a dị mkpa ya bụ ihe a maazị oke ụkọchukwu na-akọwa dị mkpa mana o nwere otu ihe ọzọ maazị e, oke ụkọchukwu otu onye ọbụla n'ime anyị nwere ike tụnye ihe a ọnụ kedizi ihe mere n'afọ 1976 oge ọchịagha Murtala Mohammed batara n'ọchịchị ya eke e, e, steeti ọhụrụ esite na steeti iri na abụọ ruo steeti iri na itoolu mgbe ahụ ka e kere Imo steeti elere East Central steeti kewa ya mm-hmm. ụzọ abụọ ya wụrụ Imo steeti mm-hmm. Anambra steeti mm-hmm. onye mbụ ọchịagha chịrị Imo steeti n'oge ahụ nwa amaala anya na-akpọ Ndụbụisi Kalụ Kọmọdọ Ndụbụisi Kalụ n'oge ahụ onye chịrị Imo steeti abụrụ nwoke a na-akpọ um, kedu aha ya John Atom Era achị Anambra Enugu um, mana otu ihe Maazị Ndụbụisi Kalụ mere ọ bịara leba anya n'Owerri. leba anya na ihe Imo steeti wepụta atụmatụ na echiche dịka onye nwere nghọta onye lebara anya n'ihe maazị my ọkpara mere blueprint for development werekwa atụmatụ ahụ ya ihe ndị bekee na ya kpọ template werekwa atụmatụ ahụ webata ya na mmepe Imo steeti ọwụ ntọala maazị Ndubuisi Kalụ tụrụ Imo steeti ka maazị Ọnaka Sam Mbakwe were o jiri bido mmepe Imo steeti ọ bụ na echeghị m na ọgụ dịka isiri kwuo maazị ụkọchukwu ọgụ mebiri ihe ma mebichaghị ihe hmm. ọ bụ na m ga-amanye ya ọnụ maka ọtụtụ ife ịma na a na-ekwu nghọta na-abata ndị ga-ajụ onwe bụ kedu ife dị iche na mgbe emaghị ọkparafa nọ na mgbe eji nụsị ọgụ otu ife dị iche nnukwu ife dị iche bụ na Eastern Nigeria gọọmenti mgbe afọ dị n'aka emaya ọkpara bụ edesi agwụ n'ife gbasara development na mpaghara afọ bụ Eastern Region ka ị na-anya na ya bụ Eastern Nigeria Development Plan ị ga-afụ na fanwa na onwefa na-akpa nkata dịka ndị nwe onwefa mmalụ ifefa chọ ime mmalụ etufa ga-esi mie mmalụ ndị fanafa ga-emie wee malụ ibe niile a bụ dịfa n'aka anyị edi a na-ene n'afọ Abụ na ọ kwere ome agba ka a ga-esi gbazie olu ọtụtụ ego a ga-anabata ị na ọnwa ego ha ndị Britain ọnwa ego anata mba Israel hmm? a bụ ọchịchị dị n'aka mana a nụsi ọgụ ife niile na Lagos mgbe afọ ọ mgbe elotezi maka ewee mmanụ ka e esikpa nkata maka so ị na mgbe ọchịchị ji na Lagos gọwan n'ile anya na ọchịchị Gowon mgbe ibe a na-akpa nkata ya bụ a ga-emeghe Nsụka ka ọ na-ama mmeghe Nsụka ada-ekwuzi okwu idozi ụzọ ọjọọ nke a bụrụ okwu anọ na ya ibe anọ na ya bụ kedu ka a ga-esi jitu ndị Igbo jidefa na ana ọ bụrụ ozi ka ka a ga-esi meghe ana Igbo ozi na ọka ka a ga-esi fụ na ndị a garụ na ha agbapụnarịrị anyị So a uh, move away from a development strategy to a containment strategy that containment bụ ife oke lụtụrụ aka bụ na e, e, ebe enwere agha ebe enwezi ife alụ na arụ ịtọ ị ga-asị na ụdị ebe a bụ ebe gọọmenti ga ewele ego wee gịnị webata ka eweta e ego ga-edozigharị obodo wee rebuild ma agrikọlchọ ma edukeshọn dozie ụzọ na briji na ife na ife niile emebi wee na-asị oke ke ka a ga-esi welụ na ife dị iche mgbe afọ bụ na ego mmanụ abatago mmanụ si na ana Igbo ịghọtago ewee jizikwa nwayọọ wee kachapụ nke a niile wee kegharịa ndị Rivers adịshọ na nwa nwere ebe mmanụ bata mmanụ abatara n'aka ndị Igbo Uh, <laughs> the reconstru- the three R reconstruction, rehabilitation, and um, reconciliation. reconciliation. akpara aka akpara aka chaa ndị Igbo wee ghọta ya n'ọdụ ife abụzikwọ uh, onye na nke onye na nke onye na nke onye na nke afụ nke oke kọwara ọfụma ebe a ka isi ife ndị Igbo bụ wepụtazi so because ị na-anya maka na ka ọ na-akọwa ya ka nghọta nwe bụ na mgbe Igbo na-apụta mgbe ndị Britain bịara ndị Britain nkata niile ha bụ etu o ga-esi dịlụfa mma kama ndị Igbo bịakwa fụ na ọ nwee usoro mmepe obodo ya na fa nwee ike isi wee mee gịnị nyere onwefe aka onye ọbụla gbakiri ibe anyị wee bido ndị mmadụ onye si ime obodo ọbata ife dịka township dịka Ọnịcha maọbụ Aba Port Harcourt maọbụ ebe ọbụla ndị um, bekee kpọzụlụ n'ebe a ka ha na-eme ego oyibo a na-eme um, um, ọlụ nwa bekee mana ije meziri ka agha bee bụ na ndị Naijiria bụ na Gowon wegara ife niile Lagos ụkpabịa si ka akpọta ee ma ụkpabịa si ka bịa na Eastern Region Eastern Naijiria ọ bịara imepe obodo mgbe ị na-anya ọ dịka onwe onye bụ onye onye eweta ọ dịka ọ ga-arụ ọrụ ga-adịla Igbo mma ewepịa ụkpabiasị e, ka alụsịa makwa na ụkpabiasị esoro wee taa afọ ife dị n'agha osoro wee gbu izu osoro gba ọsọ iche ka ife mee n'agha maka na a na-ekwu a na-ekwu ka ife na anụ ọgụ na Biafra ma Biafra nọ na development mod. rap research and development anyị anyị na-eme mmanụ anyị na-eme ncha anyị na-eme ịghọtago there was war time industrialization was going on. real-time farming was going on, agricultural uh, uh, progress. We were making progress in industry. We were making progress on um, agriculture and even in the area of manufacturing. eji wee bụ na ngwa agha anyị niile majority of them bụ either na anyị natala anata or na anyị lụrụ nke anyị e, kedu ibe e, e, na-ekwu iji tụnyere gị ọnụ n'okwu ahụ n'ihi na eh. ntụ ihe mepụtara na ihe a na-esi na the pattern pawuda e eji amụba nji mkpụrụ ji abịara hmm. e e, ebe enwetara patentị ya bụ na National Roots and Cross Research Institute nọ n'Ụmụdị hmm. ka a na-akpọzi Michael Okpara University of Agriculture taa hmm. mana ihe gbasara nchọpụta ntụ ahụ eji amụba mkpụrụ ji n'oge ahụ bidoro na so n'ifugo so o ife esi na anyị mụta n'agha eji wee ji ọbụkụ ife niile gbasara n'agha aghafurụ ya kpabịa sị ka enwere etu o si wee si oke ka e ife emaghị ọkpara na mebe mgbe a nyanwa abụrụ ụdị ọchịchị ọbịa echi abụrụ nke atụrụ anya na ọ ga-eme progress ife ọ nọ na ya bụ e, onye ụgbọelu onye ubeluelu ọrama na ọdatin ibe ọzọ nche ikwu bụ ị na-ekwu maka Ndubisi Kalụ inyekwa anya ọtụtụ ndị ọlụ oyibo ya bụ ndị mmalụ civil service Eastern Region mpaghara Imo steeti mgbe afọ na mgbe echighalụ ekele Imo ka Anambra ịfụ na ndị nọ n'ọchịchị ndị so wee bata Imo steeti ọtụtụ n'ime ha bụ ndị nọ mgbe mgbe e, alụlụ ọlụ nke Eastern Region Development Plan a na uche dị ya ga-ekwe na maazị Ndụbụisi isi bụ onye Igbo ọ abụrụ onye Igbo na Anambra ịghọta ife anọ bụ sọsọ ka agbalụ nke e, fa ga-egbu na abafa ndị nafa na-achị ya bụ nchọpụta na-ekwu bụ kamgbe emepara ji pụzia enwee rụọ gọọmenti n'ala Igbo ọbụla wepụtalụ onwe ya na-esi a ga-alụ anaeke a ga-esiri ya na-abụ sọsọ mgbe mbakwe ji iwu obodo bịa fadokwa wee think independently if I will use that word to create ịchọta etu e ga-esi mepee obodo na-abụghị etu ndị nọ na senta ya bụ abụ mgbe afọ bụzi Legọs gọọmenti achagharị osi eme n'ihe anyị na-ekwu kama uche m na-asị m onye ụwa jụrụ anaghị ajụ onwe onye ụwa jụrụ anaghị ajụ onwe agha bere 1970 elee mgbe e kere steeti eji ee Imo steeti kee Anambra steeti mgbe ahụ agha ebeele gamiteto ee ma jim nwaobodo eh, ma Sam Mbakwe aga m asị ha gbalịrị otu ihe m chọrọ iwepụta n'ihe agwụ ị nwere ike ịga na eh, ebe ọbụla steeti ọbụla ndị Igbo bi taa gaa ministrị ministrị ọbụla si ha kedu ebe unu dere ihu House of Assembly no ha bụ House of Assembly the ministry civil service n'ihi na civil service anwụọla ihe niile nọzi ugbu a politiks ọ ebe m chọrọ ịgbado ụkwụ ndị ndọrọ ndọrọ ọchịchị nwere ọrụ ha na-arụ kama ịdọta ọchịchị ahụ gị chọọ ndị na-emeji ya enwere ihe eji alụta nwaanyị akpọ ya gịnị odozi a ịga kpagide kpagide kpata gị iwelata nwaanyị gị edoziere gị n'ihi na nwoke nwere ike ịkpa maghị emeji otu ihe gburu uche m ala Igbo taa na ihu mgbe ọbụla ị ga-aga asị lee ministri a ekwe ego ha Ama ji ha mejie ya otu ha si ọ dịrị ha mma ama m mgbe eh, eh, Rochas nọ n'Owerri akwa na-asị ebilie n'ụtụtụ kọmishọna ibilie n'ụkọtụ gị saa ahụ ịsacha ahụ gị machie sut gaa gọọmenti haus nọrọ ala chewe ka gọvanọ bịa gwa gị ihe ga-arụta elekwena otu obodo ga-esi meghe ọrụzie na otu a ka esi achị obodo maka ịlaghachi ebe anyị nọ bido onye chọrọ na ihe ga-adị mma enwere ihe bekee na-akpọ micromanage you cannot micromanage an economy hmm. nọ ịpụta gị e, e, you cast the vision ha lekwe na ebe a na-aga gị kpọzie ndị ma gbara ọkpụrụkpụ apịa aka pịta mmadụ nye ha ngwa ngịnwa nke gị ngịnwa nke gị ngịnwa nke gị inye ha ihe ha ga-eji rụọ ọrụ ma jụzie ase talent e nyere gị ji eme gịnị echere m na ya bụ ihe nwụrụ n'ala Igbo dere anyị imi n'anya otu anyị nọ taa ụkọchukwu ihe iji ekwu okwu mechiri ọnụ gị ah. <laughs> na iwe otu ihe ọzọ m chọrọ ka anyị rụtụ aka ka anyị na-akpa nkata abụọ na ịbịa na atụmatụ mmepe obodo nke ọwụwa anyanwụ Naijiria the Eastern Nigeria Development Plan a na-ekwu okwu ya a bidoro wepụta repọt repọt a dịka anyị hụrụ atụgharịala ya n'asụsụ dị iche iche mm-hmm. atụgharịkwuru ya na German mm-hmm. nke a bụ repọt ewepụtara ijiji na mgbe ha wepụtara atụmatụ a ọwụhụ na ewepụtara atụmatụ ọwụzi onye ugola na nwa nwụọla hmm. kama na ewepụtara atụmatụ a ha na-agba ọsọ ha na-agụ maya hmm. ọ ya mere rịpọtụ a ji dị mkpa the progress report na ndị ndị ndị ọkachamara n'ihe gbasara akụnụba na mmepe obodo eleela akwụkwọ rịpọtụ a leba ya anya hụ na akwụkwọ a dị mkpa idowe ma eji ọbụladị ejiri tụgharịa ya n'asụsụ German ndị Igbo ji asị a na-agụ ọsọ agba ọsọ mm-hmm. Oke Okechukwu kedu otu nwere ike isi kọwara anyị gbasara this progress report progress report a ya progress report ya wụ igosi etu ha si wee jee ozi ma ọ bụ dịka isi akpekwu ya ịja eze igosi ndị ziri gị ọlụ ihe lụrụ ha ya bụ progress report ah, achọrọ m ịlụtụ aka n'ihe maazị Ọbasi ndị dere ya bụ ndị Ministry of Economic Planning ya nọ ndị civil servant ya ndị arụrụ ọrụ ịnọchite anya anyị ruo ndị de ya ihe progress report a ife ji dị m ka m bido na nke ah, ikpeazụ o ji dị m ka edere ya dee ya n'asụsụ dị iche iche bụ na nghọta na mmụta adị mma ọ njepụ amaka onye njenje onye isi awọ mma ọ ife ndị Igbo na-ekwu ọ na-echetara m mgbe a sị na ndị isi ụzọ Malaysia ya na Asia Minor wee gbadata Eastern Nigeria mm-hmm. maka na anyị na ha nwere ofu ụdị ọnọdụ ya weda anyị na nke ha na-adị mma na hmm. wee ghọta na anyị ji akwụ na nkwụ na ife niile dị na nkwụ na onwere nke na-ana n'iyi na be anyị ana anyị chọpụtara etu esi eme ya ọ na-eme ọfụma k'asị be ha gbadata ka Eastern Nigeria bịa fụ ka anyị si eme mụọ ọdịnala be anyị were ya na anabe ha ọ bụrụ na ị na-anya gụọ the development na-eme nya ọganihu obodo ahụ Malaysia ofu ife ha ji wee kpaa ego na ofu ife ha ji wee gaa n'iru bụ ihe si na nkwụ ha akwụ wee mepụta ị n'ezie n'anya n'ụzọ be anyị ebe esi wee were nya bụ ihe ọ bụrụ na anyị welụ anyị welụ ngịga anyị kpụọ ya mkpọkọrọ ejiri ya kpụrụ afịfịa maka na anyị fụrụ mmanụ ọkụ aka m na-ekwukwa ya na-ekwusi ike solukwazie mmanụ ọkụ na ọ na-ebute ego hapụ nke bụ ezigbo mmanụ na-enye ndụ nke awụrụ ofu mana ife anyị na-ekwu maka progress report a bụ na ha delụ ife emelụ dịka ka esi tụọ alụ a nkata kpaa kwuo ka ihe ga-esi wee gaa progress report bụ isi na ozi unu ziri anwụrụ ọkụ na ebe ọ kwụsịrị na olulu eluigwe aka ka ọ kwụsịrị n'elu na alụlu a wee na-egosi mhm. na ego na-ekwu a ga-eji wee jee ozi n'ezie ebe ozi ahụ kwụsịrị ụfọdụ ego anyị ji e wee jecha anya bụ ozi ka na-achọkwa ọzọ ụfọdụ ọ bụrụ na ozi ahụ na ya nwere ike jee ya na-ekwu ego one fọlụ na ya na eti etikwazi na bọjetị nke na-esi na arọ na-abịa ọzọkwa bụrụ na ha nere anya sị na ife ha atụla alụ ya bụ na a ga-etinye mmiri tinye ọkụ dozie ilo lụọ megasị ebe a ga-eme fam settlement hmm. mana na ka ha jebezila ozi na ọbụrụzi ego ya na ọbụrụ ife niile kwuru ha ga-eme ma fam settlement ga-eme ya na ife bọjeti bụ maka ịkọ nri ife tiri ego a wepụtara maka ịkọ nri na ọ bụrụ ha ncha ka eri na eriri ife dị ka ọkara n'ime na ọkara nke ọzọ fọzie ajụjụ ha bụrụkwazie kedu ka a ga-esi mee ya bụ ego jee ife o kwesịrị ije ntụnye ọzọ bụkwa etu anyị liri ọkala ọkala ahụ o mere ife o kwesịrị ime ọgala ọgala ọkala ozi ala obere ya maka ife ahụ bụ ịtụnye ya n'anya na ya iwe malụnụ maka aje agụọ maalụ dịka isi ekwu ewee malụ na ije ọkụkọ hmm. eruo na nso ọha nche abịa maka tata dịka maazị ọbasi na-akọwa ọ bụrụ na ndị anyị rọrọ ọrụ ndị gọvanọ rọrọ ọrụ bụ ihe nye ha ọfiisi na-enye ha potomanto akwụkwọ ndị na-asụ oyibo onye ahụ kụrizie n'ụtụtụ oche nọnụ na nke gọvanọ ka ọ bụ ya ihe ọ na-eme eke onye ahụ ga-esi nwunye ike isi na ozi iziri m nekwa ka m si jee na ọ bụrụ na gọvanọ ga-asị mee nka ime ichigata isi ayasa ọ sịkwa gị mee nka ime ichigata isi ayasa ndị obodo ndị na-ejela ozi kedu ka ha ga-esi nwe ihe na-eme na ọ bụrụ na gọvanọ ka gọvanọ na-alụrụ hmm. ọ bụrụ na ị nwee ike ichigasị ndị obodo na ife unu zigoro na anyị na ị ka anyị wee jee ya na eke o si wee gaa na nke fọlụ na ife anyị mụtara n'ime ya na ife anyị chọrọ ime ọ bụrụ ife ebe anyị nwere ike ịtụ alụ ọbụla ebe e nwere ike igbu izu Ọbụla ebe obodo nwere ike isi na ife unu melụ dị mma nekwa ịtụ anyị si iche ọ ga-esi wee gaa ọfụma mana ọ bụrụ na o nwere onye nụrụ ka um, ah, ka osisi daa n'ọfịa anyị ama na ọ dara hmm. ọzọ jere ịtụnye ọnụ n'ihe a maka na ihe a na-ekwu this progress report dịka maazị oke si kwuo mgbe anyị nọ na-akọwa n'isi mbido ihe nọ na ya bụkwara na mmadụ tara tara ụka ra ụmụnna ya eze hmm. ọkwana ya wụ accountability ọ ya wụ na idiri mmadụ ozi ị jụọ ya ọbịa si gị agwa ahụ mụ na gị gburu lekwa mkpirisi ụlọ ọ dị mm-hmm. ọ ya wụ na agbara ọsọ agụọ mile ọ ya hmm. na a hụrụ isi ihe anyị bịara ihe anyị bịara mana ka ọ dị taa eche e m na ọkwa ihe kpatara o jiri ọ dịkwa mba iji ghọta na o jiri kpọọ omume maka na ọtụtụ mmepe obodo ndị anyị nwere n'ala Igbo taa mana ndị mm-hmm. Naijiria bido na Kalaba na Port Harcourt na Enugu na Ọnịcha Owerri Ụmụahịa na Aba ọtụtụ mmepe obodo ndị anyị nwere indọstrị na ihe ndị ọzọ wu ndị gbara mgbọrọgwụ aka na ya na-enweta ofufe ya na ebubo ya taa bụ ndị ahụ arụrụ n'oge maazị ọkpara ọ bụrụzie ole ma ole ndị nke ahụ maazị Mbakwe na ji nwa obodo tụkwasara n'elu ha ya wụ ihe akwụkwọ nzọ si na a foundation once laid gị tụọ ntọala ụlọ tụsie ya ike ịrụọ ya ya kpụrụ chịm ọ bụghị dịka a na-anọkata ugbu a si na ụlọ arụrụ na Legọs dara ụlọ arụrụ na Owerri dara na-akụgbusi ndị mmadụ ya wụ ndị ka a na akpụchighụ blọkụ ya ike ntọala ya tụsighi ya ike enweghị onye ma hmm. otu esi rụọ ya anya ma na arụ ụra ụbọchị mgbe ọ na-erule afọ ole ma ole jezere kụwa akwa na mmepe obodo na ịrụ obodo nation building ma ịtụhụ ntọala ya tụchie ya ike ọ ga-anọgide ọ ga-akwụgide hmm. there's no sustainability mana ọ dị m ka ihe anyị na-arụzi ihe anyị na-ahụzi taa ọtụtụ ndị anyị na-etinye ozi ha na-echekwa echiche mara na mmepe obodo gị na ọnwụnọ gị na-emepe abụghị plastik it's not plastic development hmm? solid development ọ ga-abụ imechaa ndị mmadụ lee anya n'afọ iri n'afọ iri abụọ na afọ iri atọ n'ihu ha lee anya n'azụ ha asị ha ewerela gasị nwa amadi maka na ka anyị na-akpọ ọkpara legodi afọ ole 1962 akụchakwa ihe niile akpọ ji m nwa obodo ekwucha ihe niile akpọ Sam Mbakwe mana onye kpọbere onye kpọrọ onye kwubere okwu ọhakem onye kwuru Achịkụdenwa onye kpọbere aha ele nke ọzọ Ivan Enwerem who has ever mentioned this name kedu mhm. maka ọkwa dike ka Anambra mhm. um, ọkwa dike um, um, Eleka na <laughs> a na-ama ama ife bụ MIT Economics PhD mm-hmm. so ọ bụrụ ọ gụchara agụcha eh, mana ọkwa dike ka ọ bụkarị ee eh, ya ikwu okwu mba n'uju maọbụ isi o kedu maka eh, ngige Ngige eh, gbalị na mbido hmm? eh, ibe ngige mgbani a ga-asị na ọmgbani bụ na nye nweghọtara ibe gbasara communication transportation ịghọtago wee fụ na ịlụ ụzọ abụrọ ibe a na-asị o oh, na m ga-alụ ụzọ ka unu wee tụnyere m ọchịchị nlụọ ụzọ a mepee obodo then ọ dị izi for economic growth then lụọ ya n'ụdị ọ na-etisi ya Anambra niile ọ bụrụ Anambra niile ka ọ lụ kam nwe mpaghara ebe ọ lụkarị mana isi ofu ife dị n'ife niile a ị na-anya maazị Obasi onye rụtụrụ aka ife gbasalụ professionalization of civil service ị na-anya na mba obodo mba ụwa niile ịfụkwọ ndị afụ na-alụ ọrụ obodo ọ ndị afụ na-afụ maka ịga n'iru ya bụ ife ekwu eme kwọlịa maọbụ ọ bụ okeke na-achị maọbụ ọ bụ na-achị ka ọ bụ okonkwo na-achị ndị afọ bịara ọrụ ma machi ọrụ kwu onye bata agwụ ya nwoke na ịfụkwa atụmatụ anyị ji n'ebe anyị nọ na ya onye afọ abịazie onye bụ gọvanọ ma onye isi obodo amazi etu ọ ga-esi kwado ta ka e were ụtọpụ ọlụ nke ekwuru anya eme eme ọnwa ebe nyenwe dị ya mkpa chọrọ ịgbakwene ya fani ya anọrụkwa wee mma ka a esi gbakwee ya ime ka ife ekwubu ka ọ na-agawanye n'iru ka ọ dị mma n'ọnwụ nke abịa si mba mba si kacha nke a ka ebido ọzọ maka na ofu ife bụ ife nwụrụ na be anyị na mgbe ndị savisi ji wee bụrụzie na fanwa dị irrelevant bụrụzie all so-called political appointees and politicians na drive ife ndị politician abịara idozi obodo ndị politician na ibe ọ na-eche izizi ụbọchị ọbụla o weliri aka na-asị na ya anara ọchịchị ibe ọ na-eche maka ya bụ etu e ya esi wee zọkwa elekshọn nke ọzọ ọ na atụ alụ ka eke ya esi dozie obodo maka idozi obodo bụ ife nke a na-ewu oge ọ na-afụfụ aha ọlụ ka ọ bụ ya bụ so na ọ bụrụ na unu n'anya ya ka ọtụtụ ndị politishan ga-abụ ọbata ibe ọyị na-alụ bụ sọsọ nke ọ ga-agba asị na amado signboard ọ bụ frivedika na-ewu na Anambra si na wili is at work ibe a ga-ajụzi na wili pụa gịnị ka wili lụrụ <laughs> ịpụ na ibe niile bụ propaganda ya bụ mmadụ nọrụ ee bụ asị na na-akpị nọ na-ele e, ọdụ na-ele isi si na ya na-esi ụtọ ndị Igbo abakwugo n'ụdị nke mmadụ ịtụrụ onwe ya ntụ e, ya bụ anọkọta amanye signboard si na anyị na-alụ nka ife dị nka na anyị na-alụ nka ma otu ahụ eziokwu ibe niile abịa ụbọchị na-akpọ maka na afọnwa jikwuru nu redio steshọn fanwa ji e, telivishọn jide mikrofon abịa e, agba mbọ fụna ibe egosi bụ akala anyị na ọ nọdụ ka mgbe unu lote mgbe anyị kọrọ akụkọ maka ndị ihe a na-akwado maka um, ọya covid ịbịa Naijiria mm-hmm. na ọtụtụ ndị gọvanọ bụ apụta um, akwụ na n'ilo asị na n'ile anya ebe a nọ um, isolation center na alụ isolation center eh, n'ebe a ka a ga-afụ mmadụ ịbazie anya ya ọchakọtọkpọkom ife bụ na agba pen ọnwụ ife dọ Ya mana ndị na-ajụ ese kedu ka esi eje bụ ndị ọrụ oyibo ndị civil service onye abụ civil service ka ọ ga-abụ eribild e maka ine mba Amerịka ebe anyị nọ ọ ma ọ bụ demokrat ọ republikan na-achị ọkwa ife ife gbasara ọrụ obodo ọ na-aga n'iru adọbịanwere onye ga-asị ndị n'ọnụ ọrụ civil service ọ gbanwee gbanweta okwu maba gazeti na gazeti oize obodo kwetara anyị eme ọ nwere onye ọzọ ga-abịasisi ya ya kama na o ike ọ gawanye n'iru na ofu onye na-achị ma ike ọ nara azụ na ọchịchị onye ọzọ mana onwere nwere onye ga eweghị ya na ọtụtụ ife ndị be anyị ga-amụta ọ bụ ya bụ na ọchịchị ụdị ọchịchị anyị nwere nkịta ekwerọ ka ndị obodo tụwalịa uche solu wee na-ekwu ife na-emenụ n'Abuja kwu onye abụja weta onye bazia ọ bụla ụzọ ya agwana m ọ ya bụ na enwere ọganihu hmm. ịma ụnụ a na-ekwu ibe niile na na-aba etu esi dozisi aba aba na anwụ anwụ aba kwesịrị na-aga n'iru ntọala na-atọ maka aba na ihe ka arụrụ Ili ise gara aga bụ ụdị ntọala obodo dịka Taiwan ji wee ọ bụ Ọnịcha mgbe na Ọnịcha bidoro ọsọ bụrụ obodo dịka Singapore nọkwa na ịghọtago ee inene Ọnịcha mmiri dị ya e nyere aka fọm oke osimiri ịghọtago ee bịa bụrụ injin ebe ịfụrụ ndị obodo na-agba mbọ ndị na-agụ akwụkwọ ndị na-azụ afịa ndị na-arụ aka na ịgbakwilụ Ọnịcha gbakwilụ Aba tinye Nnewi ndị agbo obodo nọ si na ofu ogologo ụzọ ofu ogologo ụzọ na-esekọ ya ọnụ ịma uh, na ịfụ Taiwan che Japan na Singapore togeda gwa m ife ga-eme na etu esekọrị ọrụ ee iwee nazi obodo dịka Enugu ọ bụ ebe a na-anata kol bụrụ ebe ife gbasara ọchịchị ụlọ akwụkwọ ụdị dị iche iche ịghọtago ee anyị Igbo niile afọ ife niile etu esi seki ọnụ si ajụ kedu ife na-eji di ya na n'olu mba dị iche iche ọ maka na ndị Igbo na-eleba anya n'ụdị na na ndị ba na-ejela ozi abụrụ sọsọ ndị nọ n'ụlọ na ndị nọ na mba chọnwe ike iso eweta ego a ga-eji wee mepee obodo na fafụ ka anyị si alụ ya bụ ọrụ ghọta ka ebe anyị jekọ n'ụtụ imepe ga-etile anyị ego maka na ọsọ afịa ka anyị na-agba ịghọtago maka ife ọbụla obodo ọbụla na-eme na-eme ị na-eche ntị ndị nọ na mba maka na ndị ga ewebatala ya ego bụ ike ọ ya bụ ndị bụ unu ma na development plan afọ akpekwu na 50% ego ahụ eji wee mepee obodo na anyị ga-achọta ife dị nnọọ onye a na-eduga n'ama na-ebu ụzọ na-ebu ụzọ na anyị ga-eji ego nke anyị kama na anyị ga-anatakwa ndị obodo ọzọ ego na fanwe ma fanwe mmụọ inye anyị ka anyị wee lụọ ọrụ dịbe anyị mana ị na-eju ụdị ozi a ị ga-asa aka gosipa ka isi eje ọ bụrụ na ị na-eri ego kama na ebe iji ego alụ ana ọ ya bụ ife dị iche mgbe afụ na ọchịchị na iche uche anyị echesa uche ka ọsọ ọsọ ete ọ ga-esi ba na akpa ofu onye ma ọ ba na akpa ofu ndị ma ọ ba na politikal pati anyị na-enere ọdịmma obodo amakwe na ife anyị na-eme bụ ife ga-eweta ugwu ugba ya bụ obodo ndị ọzọ na-anya ife ị na-eme asị na nwoke na dimkpata akụ afọ ikelie E na mbata akụ afọ itere nye agba mara na onye anụ wee nyere ọchịchị n'obodo dị otu a mba ụwa e were na ama ụdị hmm. ife adọzi n'elu kịta na-arụ solongolo ma mmiri ọkọchalongolo ọkakọchaloke onye nọ n'ebe nọ ebe ọ na-anọla na-agụ ya enwe nne m ele wee nwee mmeta onye iwe na-ewe ewe dị na otu ihe nyere m na-enye m aṅụrị bụ na ka atụmatụ mmepe mmepe obodo nke ọwụwa anyanwụ Naijiria siri wuo ihe ede. the progress report si na ya pụta abụrụkwa ihe ede ịpụta ya nke na na m dịka ọkammụta mbụ na onye na-akụzi na mahadum na obodo Amerịka ebe a na m banyere ka m chọọ akwụkwọ a ahụghị m ya na ọba akwụkwọ mahadum ndị nọ na Naijiria hmm, ahụ m ya na Library of any Nigerian University kedu ebe m nọ na-ahụ ya anya? University of Illinois hmm. University of Missouri mm-hmm. um, ị na-agụ agụmagụ pụtara ọnụ ihe ruru mahadum iri na otu mahadum nke Missouri mahadum nke Wisconsin mahadum nke Ohio State mahadum Akron mahadum York Canada mahadum hmm. Cornell ijeruo hmm. na nke ebipụtara na German gị hụ ya na mahadum nọ na Tübingen na mahadum nọ na Mainz na mahadum nọ na Stuttgart mana nke na onye ọbụla chọrọ ịmụta ụwa eche na otu ndị Igbo si nwee nghọta n'ihe gbasara mmepe obodo ele anya ọkwa otu a ka ndị Malaysia siri gụpụta gụọ ma ghọta otu anyị si echiche maka mmepe obodo ha jiri bịa mhm. anyị si na bịara kọpịrị mhm. abịa were anyị ji epe Malaysia taa ọtụtụ mhm. ndị ntorobịa anyị na-agbazi ọsọ na-agbaga Malaysia maazị Ejike mhm. onwe ka ọ dị enwere ka ọ dị enwere ka ọ dị enwere nnọọ ka ọ dị ịma otu ihe e, e, maazị ụkọchukwu kwuru m chọrọ arụtụkwa ya aka gwụkwa otu ihe ngị nwa ugbu a na ihe ọ bụla a na-eme eme dee ya ede hmm. ede ya ede ọ ya wụna ihe a nkata anyị na-akpọ akwa ihe mere in the 60 more than 50 years hmm, ọ dịrị ntọala ihe onye ọbụla ga-eji ime ihe gị ide ya ede nke mbụ obi siri gị ike na ihe na-eme ewe ihe e, ezigbo hmm. nke abụọ ịghọtara na ị na-aga awụhụ ihe awụhụ ije nkụ hmm, ije mmiri aga aga aga aga ọ na-ewute oke mwute ledala achọ akwụkwọ a mahadum nọ ala bekee ka ọ ga-adị akwa nwere Nsụka hmm. mahadum ole nọ n'ala Igbo taa ịchọwa ụdị akwụkwọ a ga-ịchọwa ya n'ala bekee ọya bụ mụ amaghị ihe a ga-eme mana anya na anyị ọ dị mkpa na Igbo ga-echegharị ee ụkwa a anyị na-apị mkpụrụ anọ ya e e, oruole mgbe a ga-agbanwe ka eji eme ihe e, na ekwukwu ihe ọnụ aka ndị ọchịchị maka nke a ọ na-awụ otu onye bata ya achịkọrọ ihe niile tinye n'akpa ya wụrụ naanị ya igbo hmm. ga-eme eze onye agwala m hmm. ọ ya na-egbu ala Igbo ọha m n'ọnụ ya na ndị na-achị achị n'ala Igbo taa bụzi ndị na-arị ịkpara agwa dịka nnabe eze amaracham ihe ụwa hmm. n'ihi na oge maazị ndị dịka maazị ọnụnaka Sam Mbakwe na Jim Nwa obodo ha na emy kpara ha chịrị ọchịchị ọ bụghị echi bụ ụtụtụ onye ọla bịa kwụsị ụkwụ na ọfịs onye isi ala si ya bịa gwa anyị ihe anyị chọrọ ka anyị mee n'ihi na hmm. ewepụtala atụmatụ kpọbata gị ka ị soro bịa rụọ ọrụ n'ihi na o doro anya na ịwara ihe mm-hmm. a chọrọ atụghị <laughs> ịma ihe a chọrọ gaa rụọ ya mm-hmm. ọwụ nke gọvanọ gwa anyị ihe chọrọ ka anyị rụọ taa okorocha teta ụra n'ụtụtụ ya ewuwa ụzọ ịma teta ụlabụ ụra ya rọọ nrọ ya tete ya kụwa mbela ọbịa anụ teta ya kụwa oyi mbanụ ọwụ otu esi achị ọchịchị ọwụkwa ndị niile achịkwaranụ na mbọ awụkwa na ha gụrụ akwụkwọ karacha ndị niile oh. kama na ọwụ ha jiri na ịsịkwana na mmadụ nwere akọ na uche nwere amamihe abụkwa na ị mara na karacha mmadụ niile kama na ọwụ na mmadụ ịmakwana ihe dịka Socrates jiri ajụrụ ndị mmadụ jiri jụọ de defi Orakosi olee onye mara ihe karacha na Atena Gris ha si defi Orakosi ọ Socrates ha si gịnị mere o ji wuru Socrates n'ihi na Socrates bụ sọ ya nwa bụ onye ekpere na onwe ihe ọma hmm. onye nwekwana ezigbo onye ọchịchị abụghị onye ma karacha ndị ọzọ hmm. onye nwe ezigbo onye ọchịchị bụ onye ghọtara ka ike ya ebe ọ na-enweghị ike maka iji enwe ihe a na-akpọ kabinet họpụta ministers maọbụ hapụta kọmishọnas ndị maara izu ndị ga na-enye gị mhm. ndụmọdụ abịa na ihe gbasara akụnụba abịa na ihe gbasara agụmakwụkwọ abịa ihe gbasara nka na ụzụ abịa ihe gbasara azụmahịa abịa ihe gbasara mmekọrịta mba na mba diplomasi o nwere ihe doro anya ọ ndị asịrị dị na-enye gị atụmatụ na-enye gị mhm. ntụziaka ọkwa na e na emeela ihe ga anya ị na-achọwa achọta maka na ọtụtụ ndị mm-hmm. na-achị n'ala Igbo taa bụzi efulefu efu ama nga achọ n'ihi na mm-hmm. ọ bụrụ na m dịka mmụta mbụ taa ọ bụrụ na ọtụtụ n'ime anyị na ụmụ nwoke anyị ndị na-agụ akwụkwọ ọ bụrụ na ha banye na mahadum ọba akwụkwọ mahadum ndị n'ala Igbo taa ha nwere ike mm-hmm. chọta otu ha ga-esi kọwaa kụzie dee banyere mmepe obodo atụmatụ mmepe obodo sitere n'aka mmadụ dịka Okorocha Hmm. Ah, na ndị ka eso ya Chukwudenwa ọjụ ụka dike hmm. ah, Nwodo ndị a niile ị nwere ike ịchọ inwe nchọpụta gbara ọkpụrụkpụ mm-hmm. ka e ga-enyere mmadụ aka ya ghọta isi lekwa ụdị atụmatụ onye a jiri rụọ ọrụ iji gosikwa lekwa ihe ọ rụpụtara ọhịa awụ ihe na-enye anyị nsogbu maazị oke aga m ahanye ihe a n'aka gị ka anyị nwee ike kechiwe okwu arụ ọrụ ọra oyibo na-ege anyị ntị ifeanyị na-ekwukwana bụ na um, atụva akpịrịkpa dị na-ajị onye yi ya ji agbala ọtọ ifeanyị na-ekwu afịara arụ ụnụ ghọtara ya ụnụ ụmụ ya mana m ga-eme ka ụnụ mara na nkata anyị na-akpa ọ bụrụ na isonyere anyị n'etiti na fesbuk anyị na-enene ya ma ndị na-enene ya na fesbuk ị nwere ike iweghachi ya azụ bidokwa n'isi ọ bụkwa nnọọ na pọdkast ka ị na-enweta ya ma ọ bụ na ibido bụ enwetara ya ebe ọ na ị na-enweta ozi pọdkast gị jee ebe ahụ chọọ ikoro mkparịta ụka n'asụsụ Igbo mana ọ bụghị naanị ka ị na-ege anyị anyị chọkwa na ịnụ ma ịla ihe onụnwa na-eche ọ bụ na pọdkast iziela ya ozi n'ikuku zijie na ikoro at igbo heritage dat org ikoro at igbo heritage dat org ma ọ bụ ịchọkwa nke datcom anyị ga-enweta ya ma mee ka ozi a bụ onye ọzọ aka nke ka nke nkata anyị na-akpa gị na onye ọzọ kpaa ya mekwanụ ka anyị e nweta ozi gị mana ka o si na dị anyị ga-anapụta ihe anyị kpara isiokwu anyị wee bụrụ na ụfọdụ ndị ọkachasị ndị dịka m si nnewi na-asị na ego ji ọrụ mana na mgbede a anyị na-achọpụta na ọ bụrụ ego na-atụmatụ na ezi ntọala bụ ihe ji ọrụ na-aba aba larụ n'ute etu a ka ọ dị anyị n'ọnụ na mgbede a eji m afa ndị mụ na ha nọ ya bụ ụkọchukwu Austin Ọkaigbo ejike maazị ejike ọbasi maazị ka anaghị odelụga ama onwe mbụ oke ụkọchukwu wee na-asị ụnụ kachifo kachifolo efo lụlọ anyị mgbede ka ọ